Uh, oh, mekwara anyị nghọta na ebe anyị nọwo ebe a na-akpọ Isele Asaba ebe a ka a na-akpọ Isele Asaba Delta steeti ọ bụkwa ọ bụ ihe m jiri gwa gị ọba n'Igbo bụ na Ifeanyi Okowa bụ onye isi Delta steeti bụ Ifeanyi Chukwu Okowa ị bịakwa n'obodo a o nwere ebe a na-akpọ afọ Isele Asaba ị bịakwa n'obodo a e nwere ebe a na-akpọ nkwọ Isele Asaba ahịa express ebe n'obodo a afa ha na-aba bụ ekene ifeanyị chukwu chukwu ebuka chu mere nke afa ha niile nọchara chi ndị ọbụla na-aba afa chi dị n'ime ya bụ onye igbo ọ ndị igbo naanị na-aba afa sitere na chi obodo anyị nọ n'elu ya bụ isele azagba bụ igbo ka ọ bụ delta steeti anyị nọ na taa asaba anụ anyị nọ taa bụ ala igbo ka ọ bụ maka na nyanwa bụ asaba bụ mgbe ndị ọcha bịalụ ka ha tinyere ya asaba ka o wee dịrị ha mfe dịka ndị enugwu ji wee bụrụ enugwu dịka isi asụ ya n'igbo mana ndị ọcha bịa mee ya enugwu anyị azaba enugwu igbo bụ igbo igbo mụrụ nze mmụọ ọzọ ihe onye chiri ya zere wela ebe a nọ n'ụbọchị nketa taa wụ na obi eziokwu nke ntitv ebe a bịara ịhụ ezigbote nwa afọ Igbo nke na-eme ihe ejije nke na-akpọkwa ihe ọchị wo Nnatu the family doctor Ezeloma wela e, Nnatu wuo ezigbote nwa afọ Igbo na-emechi ihe Igbo ike na-emekwana ka onye Igbo ọbụla nọ na mba n'ụlọ izu ije wee nwee ike nwee obi aṅụrị na ọwụ onye Igbo anyị ga-aba n'ime ka anyị gaa kpanye ụka kparịkọta ụka with NTI TV Nnatu n'ime ebe a ị ga-ahụ ihe wu ihe igbo otu igbo si arụ otu igbo si eme ma ụmụ ihe ewu ma ụmụ ihe ọkụkọ ọnụcha n'ebe a batanụ ka anyị kpaa maka njikọta igbo ọnụ jiri ihe igbo udo ihe a nụwo n'obi eziokwu ntitv nke nna anyị ukwu Nnatụ Ezelọma bụ onye isi ya na-emekwa n'ihe igbo ihe igbo siri ike onye nna adị n'obi gị ọ na-abụ onye nwoke nwoke na-akata ike gwụ otu arụ ya apụ nna amen ịnụ ha na nna amen ịma na ike gwụ ee ehm, ndewo nọọ nọọ ee ehm, nye mbụ onye igbo na-eme na biya bụ chukwu n'ụtụtụ onye igbo mmadụ bịa na be onye igbo ọma ọjị hmm, ya bụ ọjị hmm, nna amen ọjị abịa nke a bụ edo maka ndị anya kwụ ọtọ enye ha edo nke a bụ ose nke a bụ nzu ee mmiri dịkwa involve ma dutara ya mere imirikiti ha n'ụtụ a mana tupu anyị aga n'iru ka anyị dozie ihe ụbọchị ka ọ maa mma site n'ịka nzu ihe nzu na-egosi mgbe mmadụ bịa na be onye Igbo bụ n'iji obi ọcha nabata onye bịa na be ya bụ anyị ji obi ọcha nabata ndị nna Amen TV na n'ụbọchị nke taata asị m ihe ọma ga-emere unu n'oge oge akpụ unu iru ọganiru ya dịrị unu ee ebe unu na-eji obodo niile wee na-achọ ka unu chịkọta ndị Igbo ka unu chịkọta Igbo ọnụ mbọ ahụ unu na-agba ọ ga-agazirịrị ọ ga-agazirịrị maka na anyị nwa bụ ndị Igbo anyị enwe n'ihe akụ akụ nwe ihe enwe enwe ihe kọrọ anyị ụkọ bụzi njikọta ọnụ na nnọkọta nnọkọta ọnụ ha ga-adị ire ga-ejere obodo nara obodo obodo ọbụla ị banyere ije ka ije chọpụta ya na-eme ebe a ilu ebe ahụ ụkwụ iji wee banye ya nke ị ga-eji ya na-anaghị aka mma maka ndị agha agụzi gị ndị agha agụzi gị ị ga na-ejere obodo nara obodo ebe a na a na-aba aba na ebe a na-atụ egwu mana mmụọ na obi gị esi gị jee ka ị chọpụta ihe kpatara eji atụ ebe ahụ egwu ya eje chọpụta ihe ahụ ị ya ala ya ihe ejere obodo nara obodo ihe ọma ga-akpọ gị ilu Eh, ehm, n'ọjị ka anyị na-ekwu okwu na-asị ụbọchị nke tata bịa wuru ọjị ka ori afara nkwọ bịa wuru ọjị ọma bịa wuru ọjị ọganiru bịa wuru ọjị ja na akara nkwe ebukwara gị eso anawakwa gị ndụ gị nwa m na ndụ gị n'afọ mgbe e mewere iwepụta ndụ wee na-asara ndụ onye ọbụla n'ebe a ọganiru onye ọbụla n'ebe a eji ana akara nkwe ebu na onye ọbụla eso ihe ọma ya emere igbo ndị na-agba mbọ ka na igbo dị mma na ihe ọma ga-akpụ igbo iru mbụ ọnụ na-agba na-achọpụtacha ebe igbo si bido maka na achọpụtasị ya wee jikọba ọnụ enu eburu ụzọ wee gụọ m ka ụnụ ha tupu e were jikọba ọnụ ee anyị na-asị na ihe ọma anyị akpụ igbo ihu ndụ ogologo oge adịrị igbo ọganiru ga-adịrị igbo onye anaba ndụ ya ya na onye ya n'afọ eji ana akara nke ebuna na igbo eso ntụ aka si gụ ya na ọfọ bụ ikwu oyi na ọbụ ọfọ igbo ga-adị ndị igbo kwụ na afọ ka ọ na-adị ọjọọ anyị gbara ịnọ ahịa na anọ ụbọ na anọ ahịara anụ ụbọ na anụ onye a na-akpọrọ mmazi ya nga nna eme omenala neni ya ọjị anyị e neni ka o siri gbaa maka ndị na-afụ ya kwụrụ ụfụ ka o siri paa ihu n'elu ọ ndụ ogologo ụnụ fụrụ ya ọjị agbara ụzọ ee onye onye kamera bakwa lelee ya o ọjị agbara gbara ịtọ ịtọ ahụ e wee enu mana ofu ka ekpudoro ihu n'ala nke a ihu n'ala anyị si ndị ndị okpuozu eme ọzọ ọ ka na-ekpukọ ihu n'ala ndị okpuozu eme ọzọ ihu kpuo ha n'ala so ya gazie nna ngwa were ọjụ mm, nna amen eh, onye nnatu mm. nnatụ eh, <laughs> ịma um, kemgbe m ji eh, sowe gị na ihe onyonyo gị ị na-eme ihe igbo ya dị e, onye lechaa gị lecha otu iji eme ihe igbo igbago ya mm-hmm. igbo kwesịrị ịgụ onye ọbụla na-anyị igbo bụ isi igbo bụ isi ndị igbo bụ isi ndị naijiria ma e, oge oge agaala mgbe eme ihe igbo ma wesuo igbo a na-ele gị anya na ewu loka na ewu na-ede oge agaala mgbe ahụ gịnị bụ intanashonal e, ọ na igbo ihe bụ ntanachana bụ kunu unu si eme unu gbaka unu si eme na be unu like ndị ọcha bụ loka na befa. ndụ ndị ọcha na-ebi bụ loka na befa ya na ọma mmadụ si ebi ibu ya odogotu ya nọ loka na be anyị ọ bụ na onye ọcha si n'obodo oyibo gbadata na be anyị ọ gaa na ihe a na-akpọ intanashọnal ka ọ na ọ bụrụ eziokwu eziokwu mhm. so igbo nke be anyị onye chọọ ka mmiri enwebe problem ya kọjọba ndị igbo gbaba ndị igbo okwu enyi ha anyị mana mara gị ga na-enwe nsogbu maka na afụrụ m omenala igbo na ọdịnala igbo n'anya rinne anọ m ụwa wee nụ ka nna na-ekwu na igbo bụ isi eri mgbe abụ m ji nụ na igbo bụ isi na-etokwe na-eme ihe igbo o nwere mgbe na-eme ụmụ ihe kọmedi a ya ahịa ụka ọchị dị iche iche ndị mmadụ na akara arụ onye bịa ọsị m na ọ bụrụ na ụka ọchị a m na-eme na mụ na-eme ya n'onu oyibo hmm? na m aka agatokwa aka na nyanwa bụ ihe na ọzọkwana m akara iji ya wee kpata nnukwu ego ma na-eme ya na nsị ya na eziokwu mana ọ bụrụ na mmebi ya onu oyibo ana m akwadozikwenu asụsụ be anyị maka na oyibo onye na-ekwu okwu ya nwere ndị bụ oyibo ahụ onye ọbụla ala n'oyibo kedu nge ga-ekwukwezi maka be anyị ya bụ ọ bụ na ha na-eme ya n'oyibo ka ha were kpata ego ha kpata nya bụ ego mana mụ na-eme nke m n'onu ndị be anyị maka nkwalite ndị be anyị na mgbe ndị be anyị ga-abụ onye chọọ ka enyi ọrụ na be anyị hmm? ọsụ igbo onye ọcha bịa ọsụ igbo enyi ọlụ onye china bịa ọsụ igbo enyi ọlụ ya bụ na ihe na-agba mbọ ya bụ ịkwalitegodo asụsụ nke be anyị na ọ bụrụ ego ahụ ndị mmadụ na-afụ isụbịa n'oyibo wee ego kam mkpa nọ na m chọrọ ka asụsụ nke be anyị mee gịnị ka o wuo elu ya kpatara na ọ bụrụ mba ndị ọcha niile na-asụ asụ oyibo mana anyị na-ejebe ha n'onu na ha bụ ndị ọcha na-asụ oyibo imirikiti na mba ụwa ha anaghị asụ oyibo ha dị mba one ma one bụ ndị na-asụ oyibo ndị ọzọ nwere asụsụ bere iji wee ma onye batara na jaman amagoni ga-asụ jaman language na ịsụba ha oyibo ị na-egbu onwe gị oge ịbata n'obodo india mgbe anyị na-agbaba india eje india bụ ilu ebe ahụ onye ọcha ihe onye india ga na-agwa gị wee baba wee baba e, wee baba wee baba baba ababa ababa ịchọzie mgbe ọ ya abịa ka ọ soro gị oyibo ahụ ị na-egbukere onwe na-eghe me you send you million million send many carton sending sending ọsụsụgo olee ihe ga-eme ma ọ bụrụ na ndị be anyị mee asụsụ be anyị ka ọ kwuru ekele so ma ọ bụrụ ihe kara aka onwe onye anyị m wee wee kwụsị o na mmụọ abụ nna to the family doctor na ebe m ga-esi malite nke m ga-abụ n'Igbo mmebe ejije nke Igbo ma ọ tọọ ụtọ ọ tọọ ọ bụrụ na ọ tọọ gị n'ọba anyị ka nna asụ abịakwana n'ego dịka ha na-eche nọọ mgbe iji sụọ nke aha bụ asụsụ ndị mba ọzọ iwere nwee ego abịa na ya ejikwa m nke be anyị a na-asụ wee nwee ego ejikwa m asụsụ Igbo be anyị wee nwee ego were ya nwee nnukwu ego amaghị m ụdị ego ọzọ ha na-eche na asụsụ mba ndị mba ọzọ karịa inye m ihe a karịa na mụ nwere nke asụsụ be anyị nyelụ m ma zuo ike asụrọkwa na ndị na-asụ nke ndị mba ọzọ ara emere ofụma mana ihe chọrọ ịjụ ị na-eme ka nchọpụta otu ọ na-adị n'obi hmm? Hmm. ya bụ ekelere m ụnụ ndị ya mere oke um, uh, obi dị m sọ nwere na anyị na-enwe mkparịta ụka n'ụbọchị dị Ah, igbo asị na igbo na-asụ n'olu n'olu ah, mana anyị kwụ ụkwara ọ ofu um, ihe nọ na ihe a wụ ihe nna na-agagharị dịka ikwuru kwuru wụ ịhụ otu a ga-esi wee jikọta ndị igbo ọnụ ah, o doro anya anya na ewu n'isi mpaghara ala. abụ m onye Anambra steeti abụ m azụ eze nwa eze anara aṅụrụ mmadụ n'oke ihi ala abụ m ibe n'ime oke ihe ala ahụ abụ m onye ebe a na-akpọ ụmụnne bụ ogwu ọba anyị ka ezu ihe ala dị abụ m nwa eze anụrụ aṅụrụ mmadụ ogbe m ka a na-akpọ ụmụ ala. ofu onye nye aka kpọrọ na aka ya esi n'ogbe a na-akpọ ụmụ awaala na ụmụnne bụ ogwu oke nke dị n'ihi ala in ihe abụ m onye ihe ala in ihe ala lokal gọọmenti okay udo and uh, mekwara anyị nghọta na ebe anyị nọwo ebe a na-akpọ Isele Asaba ebe a ka a na-akpọ Isele Asaba Delta steeti ọ bụkwa ọ bụ ihe m jiri gwa gị n'ọba n'Igbo bụ na Ifeanyi Okowa bụ onye isi Delta steeti bụ Ifeanyi Chukwu Okowa ị bịakwa n'obodo a o nwere ebe a na-akpọ afọ Isele Asaba ị bịakwa n'obodo a e nwere ebe a na-akpọ nkwọ Isele Asaba ahịa express ebe n'obodo a afọ ha na-aba bụ ekene ifeanyị chukwu chukwu ebuka chu mere nke afa ha niile nọchara chi ndị ọbụla na-aba afa chi dị n'ime ya bụ onye igbo ọ ndị igbo naanị na-aba afa sitere na chi obodo anyị nọ n'elu ya bụ isele asaba bụ ana igbo ka ọ bụ delta steeti anyị nọ na taa asaba anụ anyị nọ taa bụ ala igbo ka ọ bụ maka na anyanwụ bụ asaba bụ mgbe ndị ọcha bịalụ ka ha tinyere ya asaba ka o wee dịrị ha mfe dịka ndị enugwu ji wee bụrụ enugwu dịka isi asụ ya n'igbo mana ndị ọcha bịa mee ya enugwu ayazaba enugwu asaba anụ ahụ ị na-afụ ihe a na-akpụ ya mgbe gara aga bụ ahaba maka na o jupụtara na ọdọ ahaba ere na-akpụ ya ọdọ ahaba onye ọ na-aza mgbe mbụ hmm? Hmm. Um, ngwanụ uh, ihe m ji jụọ ebe anyị nọ ka okwu anyị nghọta maka na dịka anyị na-agagharị mba na mba ebe enwere igbo ọ ebe anyị na-aga ebe a tụrụla ya aka ebe kọsa na-eji ihe akpọrọ old igbo map aga anyị agaba ebe na-awụghị ala igbo na biko nnatu kọrọ anyị otu isi wee madebe ndị na-asa ahịa igbo na-asụkwa igbo mana ha na-ekweta na ha wee igbo kedu nkọwa gị na gbanyere ihe dị ụtọ Igbo bụ mba gbasara ụwa niile ị bịa n'obodo a bụ Delta steeti o nwere ebe a na-akpọ Ibuzo. Ibuzọ anụnwa ka bụ Igbo bi n'ụzọ ịbịakwa ebe a enwekwara agbọ ịbịakwa agbọ ahụ nwekwara ngalaba nke na-asụkwa Igbo naanị na ka onye si asụzi Igbo ya ga-adị iche kpatara na ha na-abacha afọ Igbo niile Igbo bụ mba gbasara n'ụwa niile mana mana Europe irukwe na ị ga-afụkwa ụmụazị Igbo be anyị ndị nne ha bụ Igbo ndị nna ha bụ Igbo mana ha nụzi na mba ha. naanị ị ga-eji wee gaa ama na onye a bụ onye Igbo bụ na o nwere ebe ya bụ okpuru amamihe ya efu na ihe a bụ onye Igbo ka ọ bụ ọ dịkwa na imirikiti ebe ndị ọzọ gacha na delta steeti anyị nọ taa ndị Igbo bịara ugbo iji wee maa atụ o nwere ebe a na-akpọ ọkpanam ọkpanam a nọ na delta steeti ebe anyị nọ mana ibe na ọkpanam a ihe ọkpanam a bụ bụ ọkpara anam ịmara ndị igbo bụ ndị na-eje njem rinne kpatara imirikiti ji si ofe mmiri feta ebe a abụ m onye ihi ala mana ezigo m ofe mmiri feta ebe a bịa n'onye na obi efu ebe m nwere obi a ịmago na ebe a nwere obi a nwere mgbe ga-abụ mbigide na obi a bịa sọ n'aga ụmụ m ga na-akpọkwa ebe obi ọkwa ịwụla ya ụmụkwa mgbe ụmụ m ga-anọbakwa ebe nọjua onye nke ahụ asọnaga nwa nwa ha mụtara ebidokwa n'ofu obi a o nwere mgbe mmadụ ga-ebiruo n'obodo ọ bụrụ onye obodo ahụ o nwere ebe mmadụ ga-ebiruo n'obodo ọ bụrụzie onye obodo ahụ ịfụ na ọ bụrụ na ụmụ m ara anara ana nọ ha jee echighata ha jee echighata ịfụ na ọ mgbe ya bụ ebiruzie ebe anụnwa bịa gbanwee jizie ka obodo oyibo ịfụ na nwatakịrị abụ nọ n'ebe ọ bụla ha nwere na ugbo ebe a nwee obi nna ha debe na ihe ndị ọzọ niile ịfụ na ụmụaka ahụ ga na-agwa gị na ha abụzi kama ha na-eme ebe abịa etiezie ya afọ gosiri na ha bụ ndị igbo dịka ebe a bụ obi eziokwu obi eziokwu a ga-adịgidezi obita na-akpọ ụmụaka ụmụ obi eziokwu mgbe ahụ efu na igbo ahụ adịgoye mana ha nwere ike n'asụsụ ha niile ha na-asụzi delta mana ebe anyị nọ kịta na-asụgodo igbo bụ ebe anyị nọ kama nwere asụsụ dịka delta ehm, abịa na ha nwa bụ delta ha nwụrụ ngalaba asụsụ nke eji malụ ha ma ihe m ji jụọ asụsụ delta enwe ihe dịka asụsụ delta dịka isi wee kwu ee eh, maka ihi na ka o si dị ugbu a o mego ihe ga-abụ mmadụ sụọ asị na ọ dị ka ọ bụ onye data m hmm? abụghị m onye data abụ m onye Anambra ọ bụ ihe ga-abụ oke mmasị ndị data ga-eji aka wee kọwaa mana anyị maalụ na mmadụ sụrụ asụsụ dịka ọ dị n'Igbo abụ m onye ihe ala nchị ịsụ asụsụ ugbu a ihe nji asụ asụsụ dị iche iche bụ n'ọkụ ndị mmadụ na-aghọtacha ya mana ọ bụrụ ọ bụ m were were olu anyị were sụba asụsụ mmeji olu ihe araba anyị wee sugide asụsụ n'ihe na-ajụ m ebe a sụkọcha ya nga ọbụla m pụtara ya ka na ha asụ ihe nga ọbụla m pụtara wee ji ikwu okwu ntu a wee wuru olu akaba ya wuru ekwu okwu onye ọbụla gbanye akaba ya mara na onye akaba ya ka ọ bụ aja agwa ya agwa akwa ya marala ee nga ọbụla ọfụ ya bụrụ so ya bụrụ na ọnanwa dị ya anụ ihe anaghị ekwu mana mgbe ọbụla ọ bụ onye akaba anyị ọ ji amarịrị na ihe anyị abụ akaba ya and abịa na asụsụ aha anyị nwere akaba anyị o nwere ngalaba asụsụ aha na-adịgacha na ya o nwere nke ji abụ mmadụ suo ntu a ịfụ na onye uri e nwere nke ji abụ mmadụ suo ntu a ịfụ na onye azịa e nwere nke ji abụ mmadụ suo ntu a ịfụ na onye ọkịja nwere nke abụ mmadụ suo ntu a ịfụ na onye ihe ara nwere nke abụ mmadụ sụọ ịfụ na ọ bụ onye iseke so ị bịara akaba anya ịfụ na ntụ aha ka ọ dịsị na ụdị na ụdị ị na delta nwere ndị na-asụ asụsụ dịzi iche iche iji wee maa atụ ịbata na isela asaba wa na-eme kelebi ọsị gị wa na-eme ị na-afụ ya wa na-eme ọ pụta ọsị gị ewa nọ n'ozili maka ị ma na ozili a bụ okporo iro wa nọ n'ozili mana anyị nwa ji asị ndị mma anyị ji asụ n'aka asị gị na ọ nọ n'iro ndị ọzọ ndị nke ọzọ na ngalaba nke asị ọ nọ n'ezi ụfọdụ asịkwa na ọ nọ n'ama ndị nke ọzọ asị ntu a ka ọ dị otu a ka ọ dịkwa na delta ọ wụ ihe na-akọwa ihe a na-awụ na igbo na-asụ n'olu n'olu a mana akwazi ụkwara oke nnatu a. anyị abatago anyị abatago n'obi gị hụkwanụ otu ihe niile obi awụ otu o si dị na mgbe gboo eh, mgbe a na-enwebe ihe akpọrọ this um, technological advancements and uh, ihe akpọrọ uh, the uh, foreign civilization otu esi arụwa ụlọ ihe a na-ahụ dị igbotic architectural structures otu esi eji nzu na aja ọcha wee wuo ụlọ den anyị abakwala hụ ụmụ ewu na ọkụkọ biko kọwara anyị ihe ihe a pụtara iji wee bulie igbo elu kedu kedu kedu otu o si ga otu ị ga-esi wee ziri ozi ka igbo na-emekwa ihe igbo tupu ndị ọcha ewetara anyị ihe dị iche iche anyị bụ igbo na-arụ ụlọ biri n'ime ya mgbe a ka ọ na-abụ a na-enwe ihe a na-akpọ ofu ọrụ ofu ọrụ ahụ a na-enwe mgbe a na-abụ kebe oru mgbe nwoke ji etoruo n'onwe n'ụlọ nke aka ya mana tupu mgbe o ji etoru inwe ụlọ nke aka ya o sogbone were nye aka azọrọ ndị azọrọ ndị mmadụ ụlọ aja ya bụ ndị a ndụ gachara ebe ya ịbịa enye aka zọọrọ gị aja enyekwana aka zọrọ onye nke a enye aka zọrọ onye nke ọzọ azọbara ha aja zọchara ha aja ntu a onye ahụ ere bịa tụọ akịrịka ya bụ tupu oyibo ewetara anyị ihe dị iche iche anyị bụ ndị igbo nwere imirikiti ihe anyị nwere anyị agaghị aja n'ahịa jee go mana anyị ji eji arụpụta ụlọ biri n'ime ya iji maa atụ ịbịa nga efu na ileghara ihe ndị a niile anya wezụkaba omirikite okirikiri ihe one m anyị tinyere ya bụ ihe oyibo ma e, ya bụ ihe dịka ọkụ ị na-enwu ma nke amantamimoroko anyị mere ya maka eh, ihe anyị na eh, ka o wee nyere anyị aka ị na-enwe ihe nakwa ihe ndị ọzọ hmm? ihe eji ewu ụlọ mgbe gboo bụ aja aja ụrọ ewere aja ụrọ a fọba aja ụrọ a fọba aja ụrọ a fọchaa aja ụrọ ewee were ya wube ụnọ wube wube ọ dịghị ihe oyibo ga-adị ya ebe wulitucha ụlọ a ka ọ ji adị ewee jee weta osisi wee were osisi wee mee ọnụ akụ hmm? ewee were ya mee ọnụ akụ ya mmadụ ga-esi na ga-esi n'ime ya were na-abanye mgbe a ji abịazi n'elu ya ka ekpuo ụlọ a sị na ndị a na-ekpu ụlọ eyi a ji ekpu ụlọ a esie nri ndị oyi onye ahụ ezukọta ihe eji ekpu ụlọ ahụ bụ akịrịka nwere ndị oke na ọrụ ha bụ ịgba akịrịka akịrịka bụ ihe ngwọ ka eji eme ewere jee na o nwere ngwọ a na-akpọ kpịkpị ngwọ kpịkpị ngwọ a e na akpịkpị ahụ e wee weta ihe kpịkpị ahụ agba ngwa aha apịajie ya ewere kpịkpị aha mee ya ọ bụgotago ọchịkọ ọnụ ewetakwa ngwọ otu a ka a ga-esi wegide abụba ngwa otu otu otu otu otu ya na ịbra onwe ya na-akpọ ịbara na-adị na adị ngwọ ewere ịbara ahụ wee faa ya ụdị mbombo ka ya bụ akwụkwọ ngwo siri wee jedebe enye ya ohere ya ọ ga mbombo ya ka eji eme ụlọ a ịbịa n'ụlọ a wuru ugbu a ịfụ na mmiri zobe mmiri agaghị ama anyị n'ebe a ewube ụlọ ahụ wusie ewee welu ihe a na-akpọ nsọ ụlọ nsọ ụlọ a na-abụkebe ogirisi ya kpatara ị n'anya ịfụ na ogirisi kpuchara na ya bụ isi ụlọ ewee were ogirisi mee nsọ ụlọ wee were ya dozibi ya wee were ya bịa mee ya mma emechaa ya mgbe a ewee na-ete ya ete ntu ala nga dị na ụdụ a a ga na-eti ete ụmụ nwanyị bịa nwaanyị bịara iji edibia ọbụla na be di ya oweta azụ azụ azụ akụ akwọchasịrị nke ọma eweta azụ akụ oyibo akwọchasịrị nke ọma ewere e were azụ akụ ahụ were kwọmụbịa kwọmụbịa ị na-eni ya anya ọ dị ka ihe a gbara eteru ewuru uhie ọ nwere ya na-akpọ uhie ewuru uhie akwọmụbịa akwọmụbịa akwọmụcha arụ ya niile ahụ ya niile a na-egbukesi egbukesi ọ nazi egbukesi ntu a e wee were ihe wee were ihe ihe dịka uri onwe ya be anyị na-akpọ uri wee were uri were chọba ebe ahụ mma chọba ahụ ya mma ya ịbata be onye Igbo anyị arụchabeghị ebe a anyị rụchaa ebe a ụnụ ga-afụ ụdị mma anyị ga-achọ ya mgbe ahụ ka ị ga-eji wee ghọta ya na-agwa gị mgbe aha ka a na-ama nwaanyị ga-ebi na be dị ka o si wee gbatu ukwu anị wee na-ete ụlọ a na-akpọ ya ite ụlọ mgbe ihe eji etekere ụnọ agha mgbe a na-abụ ihe e, e, e, une ukwu une ukwu une lele ule ukwu une ule ka a na-abụ iru weta ihe ukwu une agha ule wee were ihe ukwu une agha ule wee were ya na ewere ya ejezie na aja ụrọ aja ụrọ ga-ejite a na-eme isi ya a na-agwakọ ya ọnụ a na-agwakọ ya ọnụ ya na mmiri agwakọ aja ụrọ ahụ ọnụ ewee werezie ihe e, ihe ukwu na wee were ya gwọrọ dị ote agwụrụte nya bụ ihe ewere were ya na-ete etebi etecha ịbata n'ụlọ ahụ osi ike ịbata na anya ọma mma ya na ndị Igbo be anyị na-arụ ụlọ biri n'ime ya n'obi ọcha ee abịa na akịrịka akịrịka a na akakpa arọ ị nwere ike itinye nye nwa bụ akịrịka ọnọcha ihe dị ka aha ise tupu bịa gbanwee ya hmm? ọ bụghị ihe na-eme ome ozugbo ọka nka ma iti ya nketa echi ọka nka ọ dịghị aka nke ya bụ ihe m ji wee kọwara gị ya bụ na ndị igbo be anyị nwere ihe niile anyị ga ejije arụ ụlọ na-ajeghị n'ahịa eje ego ya ego maka ibiri n'ime ya ndewo ndewo oke um, obi eziokwu ka anyị kwugwe maka obi eziokwu um, ebe ọzọ a na-enwe ihe dị ụta ebe e nwere ihe dị ụta actually wuo na Virginia United States of America ebe e nwere Igbo village and uh, ụfọdụ ihe ndị nọ ebe a bụkwa ihe a na-ahụ na Virginia ị e nwere atụmatụ ị na ndị Igbo asị akpọ e, ihe ndị oyibo kpọrọ tourism ebe ihe nlekiri ndị Igbo bịaruo ndị chọrọ mawu ndị Igbo mawu ndị Igbo ndị chọrọ ịbịa mara ihe Igbo ịnụhụ Igbo architecture in its original form e, ị nwere atụmatụ dị ụtọ a ị na-anabata ndị mmadụ ha bịa na-ele ihe nlekiri ihe eji kpọọ ya obi iwu na ebe ndị mmadụ na-abịawaga ndị mmadụ na-abịa ihe nkiri mgbe niile a nwebeghịkwana onye bịara ebe a obi aṅụrị na-akparọ na ya bịara ebe a ndị mmadụ na-abịawaga ndị mmadụ na-abịa onwere ihe ga-eme ka izu gaa onye eme ka izu gaa gaa ihe dị ka izu okwe gafee ị ghara ịfụ ndị ga-abịa ndị dị iche iche ee imirikite e ndị mmadụ na-abịa ebe ahụ ụfọdụ bịaba ha kpọrọ ụmụ ha ụmụ ha bịa ha fụgodi ewu na eleghị anọ na akwụkwọ ka a na-afụ ewu hmm? ịbịakwa afụ ọkụkọ ihe anyị ji akpa ewu na-akpa ọkụkọ bụ na um, mmụọ na-anọkọta bịa kpagharịa n'igbo nna asụ mmụọ na-anọkọta bịa kpagharịa mmụọ bịa kpagharịa ọ bụ na mmụọ afụrọ ihe oge ebi aka obie mmadụ mana ihe egwu na ọkụkọ na-alụ iji wee maa atụ ihe dịka otu ọnwa oruchabụghị otu ọnwa ọkụkọ m nwere ebe anụnwa dị igwe igwe ọkụkọ ọ bụrụ ọ ka mgbe a ka ị bịara ebe a mkpọ ụmụ ọkụkọ m oku ọkụkọ ya si n'ụzọ dị iche iche pụta ebe a ga-aka nkụ ibe mkpọ ụmụ ọkụkọ oku ha bịa egwu atụba gị ị na-ajụ ma eziri ha ezi mana mgbe mmụọ bịara ibi aka n'ubi a ọkụkọ niile aha na-anwụ ịfụ na mmụọ ọnwụ bata mana o wee were isi ọkụkọ niile ọkụkọ niile anyị nwere obi a nwụgide nwụgide nwụfọ naanị otu obi na-enwe ihe dị iche iche obi na-enwe ihe dị iche iche enwere m atụmatụ dịka ị jụrụ ajụjụ enwere m ebumnobi bụ na ndị mmadụ ga na-abịagasị n'ebe a ka ha bịa na-elere ihe nkiri ma ọ bụ na alụsịa e ya alụchabeghị m ya aka m ji nwayọ makara ọ bụghị otu ọ dị ka ọ ya adị Alụbịa alụbịa alụcha ya anyị ga-ebido ịbịa ebe a ịfụba anụmanụ dị iche iche ịfụba ọkụkọ fụba ego fụba anụmanụ ma mgbada anụ ọhịa niile na-afụsị a na-afụ n'ime ọhịa ị ga-ebido na-afụsị ya anyị bụgo n'obi na anyị ga-enwechakwu ma agụ ya ngaji abụ ụmụaka bịa ha afụsị ihe dịsị iche iche ihe ahụ a na-afụ esere akwụkwọ ha afụbịa n'anya anyị enwela m ụmụnna na-ekwu okwu ihe ndị dị iche iche ị ga-afụsị ụmụ ihe si iche iche anyị ga-etinyesi ụmụ ihe dị iche iche anụ dị iche iche eke nwe ọhịa ịgbago ụmụ ihe ndị ahụ ewerefụ na onye nwere ohere ga-abịa nọ na anyị ka na-achọ ka anyị nweta ebe ohere ga-adịrị anyị karịa ka nke anyị nwere ebe a maka anyị ewego uche gbakọ ọfọ na mgbe anyị ga-ebidote isibe ihe ndị a ọ gaghị aba anyị gbanasịrị ike nke Chukwu ndị agbata obi na ndị anyị na ha nọdebe mgbe na-adịghị anya ọ gaghị ịdabara anyị na ndị bi n'ụsọ n'ụsọ ga-enyekwu anyị e, e, ya ha na-akpọ ohere iji wee mee ha bụ n'obi anyị na-enwe olileanya na mgbe ọ ga-erukwe mgbe ya ga-ebido ihe ndị na ị ga-akpọkwa Nna M TV anyị nwa abịakwa lere gbasara ozi oke n'ọrụ ọrụ ụnụ bụ na ụnụ na-akpagharị ebe niile ihe ụnụ na-eme amakakwanụ maka na um, ama na ụnụ ga-erutekwu ebe a maka ọ na-akwa mfụ na ọ na-adị m obi aṅụrị maka na ihe ụnụ na-achọpụta abụ ebe igbo si bido na ka igbo si wee dị na ndị na gị na ha bụ igbo ma ha na-aza afọ igbo ịfụ na o mechaa n'ebe ụnụ jechara jụcha ndị mmadụ nta ajụjụ ọnụ ee eh, ụfọdụ akọwachaa ka o ji bụrụkwa aka nna ha ma nna nna ha ma matụrụ onye igbo ọ tụtara gị n'ime ọkwa o ma ọ bụ gị tụrụ onye igbo n'ime ọkwa ore mmụọ ọbara igbo n'ebe anyị mgbe ọbụla aha gị na-aza ha si na chi ahịa ụnụ na-azụ enwe afọ nwee nke nwee orie nwe ahịa na ụbọ na anọ dịrị anyị bụ ndị igbo hmm? ịfụ na ụnụ na-agba mbọ rinne na orukwe mgbe aha nọ mụ na ụnụ maka na otu ụnụ bịara ebe a mụ na ụnụ enwerogwa ebe a ee anyị na-achọ ndị dịka ụnụ ị na-abịa na-esonye anyị mgbe niile oke udo udo nnatu ịma Nnamen TV o ofu I mean gotu m ga-echepụta ya anyị ezughị oke iji mekọcha ihe niile nọ n'Igbo na-asị na a na-emekọ Igbo ọnụ anyị asị agbakọ aka nye ọma mere omegị agba ụfụfụ ị nwere olu n'ala Igbo NTI TV ama ya ama n'ụmụ Igbo ụmụ Igbo ndị nọ uh, Asia Europe na ebe niile ụwa sọtụrụ na ọstrelia na Afrịka na-ege gị ntị maka otu isi eme ihe Igbo gị biko ọ ga-adị ofele iji kwe NTI jiri na-agbasakwa ozi Igbo na-agbasa amin ihe mmiri ị na-agbasa ozi Igbo mana nke nke mmekọta nke anyị na-agakwa maka na anyị nwere olileanya na anyị ga-agbakọli evri ihe ndị oyi kpọrọ celebrities ndị na-eme ihe onyonyo ma ndị nke na-eme ihe ịkpa ndị nke na-eme ihe nri ndị ọzọ ndị nke na atị nke na atị biko kọwara ya otu a ga ya Chineke Igbo amalitego otite mmanụ ya Chukwu Igbo amalitego otite mmanụ ya nyere ndị Igbo otite mmanụ a chineke malitere n'isi ndị igbo chukwu mere ka anyị mata ya dịka o si wee kupere m ya